ime ndị na juru aghọwo isi nkuku ụlọ eh, nkume ndị na-ewu juru aghọwo isi nkuku ụlọ ee nkume ndị na-ewu juru nkume ndị na juru nkume wula na-ewu ụlọ juru nkume wula. na ndị na-ewu ụlọ juru kume ndị na-ewu ụlọ juru aghawa isi nkuku ụlọ nkume ndị na-ewu ụlọ juru aghawa isi nkuku ndị na-ewu ụlọ juru nkume ndị na-ewu ụlọ juru nkume ndị na-ewu ụlọ juru nkume ndị na-ewu ụlọ juru nkume ndị na-ewu ụlọ juru nkume ndị na-ewu ụlọ juru aghọwo isi nkụ